Hi guys, this is Len Ibu on No No. Guys, I need to bring this to your notice. I just need to, okay? Okay, let's talk about this. Now, I'm going to show you guys what I want to talk about, okay? Just hold on for a minute. You see? Just look at the screen now. There's this video I did um, <clears throat> last 30 various names of God and the Igbo meaning, which is on the screen right here. The average duration of this video is 1.4 I'm going to show you guys. But there's this video I did about um, English to Igbo um, translation of some very um, intimate words. So I did this video when? On the 27th of September last year. This video average view duration is still 3.31. There's this other one I did. English to Igbo translation, fantasy, orgasm and others. This video view duration is still 2.7. But when I did, various names of God. People know the water. One point. Hi. Jesus. Oh. one point. Like, you see, eh, people are not ready to hear anything about God. People are not ready to hear anything that relates to things of God. They don't want to hear it. In fact, eh, I don't know you and me. I don't know how many of us enter heaven. I don't know. Can you imagine? various names of God that when you're praying you can use. One point. Another one I was translating English to Igbo translation, fork and others. The view duration is given pay point. Ah, Jesus. The first yesterday is the first yesterday that I just sat down and analyzed this. I'm like, what the hell? I need to do a video on this, and because of that, I'm bringing you guys again various names of God. Yes, still leave it at one point something duration. It's not a problem. Let's get down into the video. You have ebighiebi eluigwe ebighiebi eluigwe everlasting in heaven ebighiebi eluigwe we have onye ukwu na ọgba agha onye ukwu na ọgba agha onye ukwu n'ọgba agha the great warrior the great warrior we have ọgbajiri igwe kpụọ ya nkụ ọgbajiri igwe kpụọ ya nkụ he will broke iron you know, and call the stick. You know how easy you can break stick. That is the way he broke the iron. Obodiriwe Moyanko. Okay, mo. Okay, mo. Great spirit. Ọgbara nkịtị okwu juru ọnụ. Ọgbara nkịtị okwu juru He that has the final say. He that has the final say. Okay? Now let's take this one again Josoli ebighị ebi eluigwe ebighị ebi eluigwe ebighị ebi eluigwe onye ukwu n'ọgbagha onye ukwu n'ọgbagha onye ukwu n'ọgbagha the great warrior oke ọgbajiri igwe kpọọ ya nkụ ọgbajiri igwe kpọọ ya nkụ oke mmụọ oke mmụọ ọ gbara nkịtị okwu juru ọnụ Ọbara nkịtị okwu juru ọnụ. Gaa gaa n'ugwu, gaa gaa n'ugwu, gaa gaa the God that works on thorns. Gaa gaa n'ugwu, oje na mmụọ. God that works in the spirit realm, oje na mmụọ. Ama ama amasị amasị, ama ama amasị amasị, God that knows it all. God that knows it all. Ọnụ na elu, ọnụ n'elu ọgọdọ ya na okpuru ọnụma elu ọgọdọ ya na-akpọ he that is up but his cloth is touching the floor ọ fụchara afa ncha he that sees everything ọ fụchara ha ncha he that sees everything o kwuchara ha ncha he that says it all o kwuchara ha ncha he that says it all o mechara afa ncha he that resolves give solution to all or Meshara Fancha. He that gives solution to all. Now let's take it one after the other gradually again. Gaga no. ga-aga n'ugwu ga-aga n'ugwu oje na mmụọ oje na mmụọ understand ama ama amasị amasị ama amasị amasị ama ama amasị amasị ọnụ n'elu ogodo ya na-akpụ n'ala ọnụ n'elu ogodo ya na-akpụ n'ala okwuchara fancha okwuchara fancha okwuchara fancha ọhụchara fancha ọhụchara fancha ọmechara o mechara fancha oke mmanwụ na-eti onwe ya oke mmanwụ na-eti onwe ya the masquerade that flunks itself oke mmanụ na-eti onwe ya omenụkọ omenụkọ it that does when there is nothing ọmọkachi ọmọkachi he says and does it all he says and does the final ọmọ ọ̀kàchì o ọ̀kàchì ọmẹ ọ̀kàchì ọmẹ ọ̀kàchì he says and does it all. akịga na-ata akpụ akịga na-ata akpụ akịga na-ata akpụ the needle that loses the tightest something you understand now let's take it one after the other slowly oke mmanwụ na-eti onwe ya oke mmanwụ na-eti onwe ya omenọkọ omenoko omenoko omeọkachi omeọkachi agịga na-atọ akpụ agịga na-atọ guys this brings me to the end of this video i don't even know i'm sweating but this brings me to the end of this video sorry if you're hearing noise in the background my kids are making noise this brings me to the end of this video hope you enjoyed it guys watch this video very well watch it you need these things you need these names to praise god and pray. i know i'm gonna expect what i saw before maybe you guys are not gonna watch it because it's not fuck pussy um, breast and other things just like I showed in the beginning of this video. Hope you enjoyed this video and thank you for watching. Share this video as well and thank you for consistently supporting this channel. I see YouTube is not pushing um, normal videos as much again. I think they concentrated on real small. So I still doing videos these days is draining for me because you know how this platform works. Whatever works, you have to work with it. I think what they're concentrating more now on, I don't know, is uh, what is it called? um, um, shorts. So, well, nevertheless, share this video, okay? I'll see my next video. Do have a wonderful day.